Otito dịrị Chineke onye nke na-amụghị nwa ọbụla onye na-enweghị onye eji atụnyere ya n'ọchịchị onye karịrị ihe niile ekwenyesiri m ike ma na-agbakwa aka ebe na enweghị chi ọzọ kwesịrị ife ofufe berusọ naanị ya bụ Chineke onye na-enweghị onye eji atụnyere ya ọ karịrị ihe niile nke ndị ajọ mmadụ ji atụnyere ya ekwenyesikwara m ike na-agba akaebe na muhammad ka udo na ngọzi chineke dịrị ya bụ oru ya na onye ozi ya o zitetara ya iji nyere anyị aka ịkwado maka ụbọchị ikpe site n'ịkpọ anyị oku ma dọkwa anyị aka na ntị ike nke chukwu ka o ji akpọkwu ụmụ mmadụ ka ha soro ụzọ chineke ka udo na ngọzi chineke dịrị ya ndị ezinụlọ ya ndị ụmụazụ ya na ndị niile so usoro ụzọ ụkwụ ya wee ruo ụbọchị ikpe ka e kwụsịrị nke a ụmụ mmadụ tụọ na egwu chineke chineke kachasị elu ma rubekwara na ya isi site n'imezu iwu ya niile ụmụoru chineke n'ezie ide nke mbụ n'ime ide ise ji okwukwe islam bụ nke a na-akpọ ịgba akaebe ya bụ ịgba akaebe na-enweghị chi ọzọ kwesịrị ife ofufe karịa chineke wee bụrụkwa na muhammad ka udo na ngọzi chineke dịrị ya bụ onye ozi ya ide nke bụ bụ ebe ide anọ ndị ọzọ yidoro isi ọ bụ n'elu ya ka iwu nzukọ ji islam dị nke pụtara na ọ bụrụ na ide a dịka ka o kwesịrị ihe ọzọ niile ga-abụ nke chineke ga-anabata mana ọ bụrụ na ọ dịghị ka o kwesịrị ihe ndị ọzọ niile ga-abụ nke a jụrụ ajụ ụmụ chineke o kwesịrị ka onye ọ bụla na-agba akaebe mara ihe ọ pụtara ma na-emezu iwu ya ọ bụrụ na o meghị ya otu ahụ enweghị uru ọ baara ya na ọ na-agba akaebe ihe ịgba akaebe pụtara bụ mkpebi nke ime mmụọ na ọ bụ naanị Chineke ka e kwesịrị inye ofufe n'ụdị ọbụla nke gosiri na ihe ọbụla ọzọ a na-efe efe bụ ihe na-abụghị abaghị uru ya kpatara Chineke ji kwuo n'akwụkwọ nsọ ya bụ Koran wee sị nke a gosiri na Chineke bụ naanị ya bụ chi n'ezie mana ihe ndị ọzọ niile eji atụnyere ya n'ofufe bụ asị na nke abaghị uru n'ezie chukwu kachasị elu ma bukarịrị ihe niile eji atụnyere ya ihe ịgba aka ebe a pụtara bụ na naanị chineke bụ onye ị ga-efe na ị gaghị eji ihe ọzọ tụnyere ya n'ofufe oge ikwuru sị ana m agba akaebe na enweghị chi ọzọ kwesịrị ife ofufe karịa chineke o gosiri na ị ga-agba agba ama na gị na ihe ọbụla ọzọ a na-efe ofufe enweghị mmekọ kama imere ya ọ bụrụ iwu n'isi gị na ị ga-efe naanị chineke na-eme ihe niile o nyere gị iwu ime ma rapụkwa ihe nke o gị ime ọ bụ ya mere n'oge onye ozi chineke gwara ndị ọgọ mmụọ nke ndị arab ka ha gbaa akaebe na enweghị chi ọzọ kwesịrị ifufe karịa chineke ha matara ozugbo na ihe ọ pụtara bụ na ha ga-efe naanị chineke ma rapụ arụsị niile nke ha na-efe n'oge mbụ ya mere ha ji jụwa isi na ha agaghị agba akaebe ọbụla wee kpebie na ọ bụ nsọ ikwupụta ihe dị otu ahụ dịka chineke si kọọ maka ha na kuran ha kwuru sị kedu ka ọ ga-eji mee chi niile nke a na-efe efe ka ha bụrụ naanị otu ihe nke a dị nnukwu egwu ụfọdụ n'ime ha siri siri ọnwụ na ha ga-akwụdosi ike n'ịgọ mmụọ dịka o si bụrụ mmasị ha anyị anụbeghị ụdị a n'usoro ofufe ndị ochie n'ezie nke a bụ ihe ebidoro ọhụụ nke a bụ ihe ịgba ebe pụtara n'ezie ọ pụtara na a ga-emechi ofufe ka ọ bụrụ otu chukwu marapụkwa rapụkwa ihe niile ndị ọzọ a na-efe efe ndị ọgọ mmụọ ndị arab maara ihe ihe pụtara ihe ịgba akaebe pụtara mana tata ndị ụfọdụ si na ha bụ ndị muslim na-efe ndị nwụrụ ugoro anwụ ụfọdụ n'ime ha ga-eji ọnụ nkịtị na-agba aka ebe mana ha na-akpọ aha ndị nwụrụ anwụ dịka aliyu hussein na abdulkadir na ndị ọzọ dị otu ahụ n'ihi na ha nwere olileanya na ndị agha wụrụ awụ ga-enyere ha aka ma gbochiere ha ajọ ihe dị iche iche gịnị ka ịgba aka ebe pụtara n'ebe ndị dị otu ahụ nọ gịnị bụ uru ọ ga-abara ha na ha na-agba akaebe n'ọnụ nkịtị n'ezie ndị a bụ agbụrụ na-enweghị akọ na uche chineke kọrọ maka ha n'akwụkwọ nsọ ya si. ha chefuru chineke chineke wee chefuo ha o kwukwara n'ebe ọzọ sị ekwensu mere ka ha na-ahụta ajọ ọrụ ha dịka ezi ihe chineke agaghị eduzi agbụrụ na-ekweghị ekwe ụmụoru chineke ihe so n'ịgba akaebe a bụ ịhụ na o kpezuru ekpere dị dịka ekwesịrị maka na ọ bụ ide nke abụọ ji islam chineke kwuru na quran sị ma mgbe ọbụla ha ji chegharịa ma kpezuo ekpere dị ka o kwesịrị na-akwụ ụgwọ afọ efu nke a na-akpọ zakat matakwa na onye dị otu a bụ nwanne unu n'okwukwe ịkwụ ụgwọ afọ efu ibu ọnụ n'ọnwa ramadan ịga njem ala nsọ nke bụ hajj maka ndị nwere ikike ya imezu iwu niile nke okwukwe na ịrapụ ihe niile iwu islam machiri so n'ihe eji emezu ịgba aka ebe. oge abubakar bụ onye isi ndị muslim ụmụazụ muhammad ka na Ngozi chineke dịrị ya buru anya bugide ndị jụrụ ịkwụ ụgwọ zakat n'agbanyeghị na ndị ahụ niile na-agba akaebe a gwara onye akawo a na-akpọ hasan basari wee sị ndị mmadụ na-ekwu na onye ọbụla kwuru na enweghị ọzọ kwesịrị ife ofufe karịa chineke onye ahụ ga-aba ala eze chukwu ọ zara ha sị onye ọbụla kwuru otu ahụ ma mezukwa ihe niile gbasara ịgba akaebe ahụ ga-aba alaeze chukwu nke gosiri na ọ bụghị sọsọ ikwu ya n'ọnụ bụ ihe a chọrọ a jụrụ onye ọzọ a na-akpọ wahab nwa munabir wee sị ọ bụ na ọ bụghị ịgba ebe bụ ire igodo ọnụ ụzọ alaeze chukwu ọ zara ha sị ee mana o nweghị ire igodo nke a na-akpọ kii ọbụla na-enweghị eze ị ike imepe ụzọ ọbụla ụsọ ọsọ ma ire igodo ahụ ewere eze nke a pụtara na eze nke dị na ịgba akaebe bụ imezu iwu ya niile wee rapụ ihe niile a sị ka rapụ ụmụ chineke dịka ịgụ arụsị ji ebibi ịgba akaebe otu ahụ ka ime njọ ọzọ dị ji ebelata ọnọdụ ịgba akaebe na-ewebilata ezi ụgwọ ọrụ onye ahụ dịka njọ ya si radabe nke a pụtara na onye muslim ọbụla kwesịrị iji ọnụ wee kwupụta ịgba akaebe a matakwa ihe ọ pụtara na-emezipụta ihe niile nke kwesịrị na ya ga-eme ma kwudosie ike n'ọnọdụ ahụ chineke kwuru n'akwụkwọ nsọ ya sị enweghị onye ga-anyọ enyemaka na-abụghị site n'aka chukwu kama ndị ga-ewe enyemaka chukwu bụ ndị gbara akaebe n'eziokwu ma matakwa ihe ọ pụtara ịgba aka ebe n'eziokwu pụtara ikwupụta na enweghị chi ọzọ kwesịrị ife ofufe karịkwa chineke ma matakwa ihe ọ pụtara bụ na obi ha maara ma kwenyesie ike n'ihe ọnụ ha na-ekwu ụmụ chineke ya mere unu ga-eji gbaa mbọ mata ihe ịgba akaebe pụtara ma mezupụtakwa ya n'omume ọ pụtaghị ikwu n'ọnụ nkịtị n'amaghị ihe ọ pụtara n'ihi na nke a agaghị enyere onye ahụ aka ọbụla ana m atụghe onwe m n'aka chineke ichedo m n'ebe ekwensu agbụrụ ọnụ nọ chineke kwuru n'akwụkwọ nsọ ya sị enweghị onye ọbụla n'ime ndị ozi m nke m zidatara na-abụghị na e ha iwu na enweghị chi ọzọ kwesịrị ife ofufe karịa mụ chi ya mere unu ga-agba mbọ fee naanị mụ chi unu ka ngọzi chineke dakwasị mụ na unu ka o si dị n'akwụkwọ nsọ ya bụ kur'an ka mụ na unu weta uru chineke nke dị n'ịtụnanya na nkụzi nke okwukwe ka m na-ekwu nke a bụ ka m na-ayọ Chineke ayịyọ mgbaghara njọ m na nke unu ya mere unu ga-eji yọọ ya mgbaghara njọ niile n'ihi na naanị ya bụ onye zuru ịgbaghara njọ onye obi ebere udo nke Chineke dịrị unu niile ka emesie na ụmụnne m